ka ebe onye ọsọ ruru gịnwa onye ije ga-eru na ya nụ oge ọbụla nwata kunitere ịgba mbọ ọtụtụ ihe ga-adakwasa na ndụ ya mana anụ ọbụla nwere ndidi na-eri azụ ukpo mana ị ga-agbarịrị mbọ ka chi wee gọzie gị ka bụ onye adịna ọmana na-ana ka onye a dị na ọ ga-analụkwu ọ na-abụ nwata kunie ije gba mbọ n'elu ụwa ọ na egwuru ya anya nne nne na nna ya anya ọ Chukwu okike nekwa aja ala nke ọ zọdụrụ ọkpa ma kunie jegbawa mbọ anyị nwa bụ ndị Igbo kwenyere ịgba mbọ ihe gbasatara ngwuru gị agaghị na-eme gị ihere ihe gbasatara ngwuru gị agaghị abụ ihe ga na-echu gị ụra ihe ga na-anụ gị ọkụ n'obi ije gba mbọ ka mmadụ ife nna gị emepụhụ tupu ọ mụta gị bụ ngịnwa ga-emelụ ya bụ ihe, maka na anyị nwabụ ndị Igbo kwenyere kwenyesi ike na amụta nwa nwa amụta ibe ya ọtụtụ n'ime anyị ejigo maka ihe gbasatara ezinụlọ ha wee tinye aka n'ihe ọjọọ ka ha nwee ike imerụ ihe ha nna ha emerụrụ o kwesịghị ekwesị ka ebe onye ọsọ ruru gị bụ onye ije ga-eru na ya nụ oge ọbụla nwata kunitere ịgba mbọ ọtụtụ ihe ga-adakwasa na ndụ ya mana anụ ọbụla nwere ndidi na-eri azụ ukpo mana ị ga-agbarịrị mbọ ka chi wee gọzie gị ọ bụkwa maka ego a a ga-akpata ya n'ụzọ kwụ ọtọ mana ihe m chọrọ ịgwadobe gị anọkwana n'izu maọbụ ebe a na-akpa nkata iwepụ ndụ mmadụ maọbụ imegide mmadụ wopu onwe gị n'ụdị ndị dị otu a marụ ndị bụ ndị enyi gị marụ onye bụ onye iro gị mana ihe iji emedowe mbụ na ekwekwana n'ụwa a ka mmadụ kpaghasịa gị obi gị niile ị na-agba mbọ na ekwe anya n'ezinụlọ isi na ya wee pụta ihe nna gị emepụghị tupu ọ mụta gị ịgba mbọ merue ya bụ ife ife ha eji akụ ụnụ ọnụ ụwa ihe ehe eji amụ amụ onye chọọ ime atụ o were ezinụlọ unu na-ama atụ nwanne m nwoke ebezina maka na oge ọ na-esi ike ka ọ na-ebi oge ọ dị njọ emesịa ọ ga-adị mma mana ị ga-agbarịrị mbọ fụ na ugo ezinụlọ unu chakịrị ị ga-afụ na ọnụ niile kwuru njọ n'isi unu na n'isi ezinụlọ unu ga-emesịa kwue mma maka n'ihi ọ bụ ụkwụ ekwuchara nwee iyi mana ka m gwa gị nke bụ eziokwu ọ bụkwa m ego a ọ bụkwa m akụ na ụba a a ga-akpatarịrị ya maka na ọ bụ ihe chi dere na mmadụ ka ọ ga-abụ ndewo na isonyere m kàba arụ ozi a ndị maọbụ onye ọbụla o metọrọ ka ọ gwa m ebumnobi ya gaa na ma YouTube gị were anya gị gbara ihe nkiri aka mbụ nwanne gị nwoke bụ Maazị UC emesian